Okay. Uh, this is Center for Research in Igbo History and Culture. Anyị bịara na be eh, obelu anyị eh, ma mgbalute anyị nọ n'ihe emekwesịrị wasị ka anyị bịa ma anyị ahụ bịala nne ka mba sị ka eme ka eji eme emeela anyị ọjị ka anyị wa anọkwata ị na mgba agawa n'iru ka ndị be anyị na-abụ ibe anyị na-eme anyị adịnyo anyị adịnyo anyị na-ekwu si ọzọ emezile mana ọ bụrụ anyị bụ chukwu na-emecha ndị chukwu ekwe nke ya chineke na-agọziela anyị ọjị nke aka taa ka ọ dị mma na ọzọ n'aba kraịst onye nwe anyị

enwere aka ọjị mgbe ha laka ọjị nke gị ka eh, ọ Mm. E, enyekwa m ego enyekwa m ego ego ọjị m etinye onye n'akpa ọ maka ndị na-abụ ka ba ghọta na-enyere m mm-hmm. e, e, ngwa ehe ka abụ ya na ọkwa n'ibe ka ọ ya maka unu eche na emerọlụ m ego ọjị mgbe anatawo ya unu abụ ya ọkụrụ aka ngwa egwuo m ọjị m ya? daalụ daalụ rinne daalụ ee dịka Dikọrọ! maka mmanya dị ukwu ya eh, unu bụ ndị na-ekili ekili unu ya echele mba anyị lụziri ụnụ anyị mara ka anyị eji eme ọ bụ na ndị obodo ebo ya abịawo ka ha bụ esolu m wa ṅụọ ya hmm? unu anụghị inviteshọn ka a na-enye unu eh. Eh, onye ọbụla kwakọwa ka anyị bịa ṅụọ mmanya anyị ahụ dịkọra ọ nyekwala anyị ọ bụ ihe mwute na anyị nwere ike ilu n'ọnwa ụnyaahụ ga ka anyị ji okwu ma site abịa bụ ka anyị ji anọdụ na program n'Ọnịcha hmm? wee were ịnyawa ahụ batazie mwepụtazie kaadị gị ahụ ka mmalite ọ bụ ka ahụ na mmụọ bịara n'ezie anya ọ bụ nọ na-abụ ọrụ ahụ hmm. kedu ka eji wee metebe ndị mmadụ ndị mmiri asọ mbe nwanne agba ana mgbe ihe ejuwa mana nke na mmadụ kwụkwọ ọ bụla na anwụlị anwụlị gị na-anwụlị ọgwụkwọ niile elu otu gị na-ele otu ndị mmụọ erisara mkpụrụ nne ga adị igbo ụwa na mmụọ nwaanyị gara aga ndị mmadụ ka ihe ukwu anyị mana ndị mmadụ ka na na-apụ oge na-abata ọ nwere onye ụmụ ya si ebe a bụ elekwu na dịkwa ụdị akwụkwọ dịkwa many people na dịkwa na-apụ so mụrụrụ akwụ ete bụ vaazụ tekwala mmadụ maka na o nwekwa osi onye isi anyị nwekwa osi n'ọlụ ụnyaahụ ሲተኮ እንደማን ሲያደርገ ዋቤኳ ያው ነው የሮቶቶ ወደ አይስ ወር ነው ካ እንደማለት ነው ịma na ịbụ mmadụ ọra o dola anya na ibe gị ya ọ ya pụta ire ụdị ahụ ee ibe gị ya pụta ire ụdị ahụ daalụrị nne kedu ndị gị na ba nọ nkenke ndị Igbo ekene gị kedu ibe ya agba anyị maka ọnọdụ anọ eh, ọnọdụ anyị nọ taa na-enwe Chukwu meli ya ka ọ dị ụdị ya maka na nwanne anyị ahụ nwụrụ nne ndị izizi ka anyị mere ka anyị kwawa akwa anya mmiri anyị mesizie Chineke ma amala ndị mmadụ bituo anyị ebi anyị akwarọzi akwa ịbata ebe a asị gị n'ọdịdọ dịka brand nne ya sef na amụrụ mma ya kwalukwu ya ụdị ma ha ya hmm. na-eze nọ n'ebe a karịrị so anyị weli ya siwo na otu anyị si wahụ ya na anyị si na chukwu anabatakwuo mkpụrụ obi ya na ndị eh? na chukwu anabatawo ya onyanwa eh, ee eh, ụdị nwa nnọkịta bụ mmụdụ uru akwụ ete niile kpamkpam Mmụdụ uru akwụ ete niile zutere mụ na Sylvester Obiora sị ka anyị mee ya ka esi eme anyị wee merie as chairman Akwete ọ bụ mm. n'ọnyanwa bụbu chairman Akwete so ọnyanwa kpatara iji ji wee sị ka anyị melie tụọlie uni mm. etu si atụ uni anyị wetara mm. ego weta akwa weta esi ibe nche mụ na ya so si ka anyị wee ee ị na tinyela Eh, mụa bụ papa eh, eh, akụnne ya onye egwudeli nna ya ife ọbụla ị nwere bụ nna gị nwere ọ bụrụ gị nwa anyị kelee ụdị ọbụla oji na-edu na-ekele chukwu ọ dị njọ ọ dị mma si na-ekele chukwu ibe anyị bịara iwe bụ ka anyị mezuo omenala ibe dịla anyị hmm. na anyị emegwugo onwe ya ee ụdị nwe bịara ọ dịkwu mma ka m nwee nwee ike na-abụtasị ibe ibe eme ya na anyị kene n'ibe mm. mm. kedu onye mali nwanne anyị nwaanyị abụ ya akọrọ anyị ụdị mmadụ ọkụ nwanne anyị nwaanyị nwụrụ nne mm. o wutere anyị rinne ya anyị Mgbute mmadụ ka ọ bụ ọ bụ onye ụka ọbịa nke ọbịa ibe na-eme ibe nye ọrịa enwe ihe niile anaghị ọfụma so nwanne anyị nwoke nwanne anyị amụrụ nwụrụ o wutere anyị wee wee awanaghị anyị chukwu na-anabata okpukpere oge na ndozi na anyị yọrọ anyị chukwu na-anabata ndị oge na ndị ndozi ịma na ofu iwe na-acha anyị baa n'akara akarọkwa anyị nghọta ka o ji ka e kwuru na nwanne anyị nwaanyị abụ ụdị mkpu ndị mmeri niile tiri na platfọm ee ụdị mkpu ma niile tiri odo anya na na ọ bụ ezigbo mmadụ ee ma ibe na-akara ọkwa anyị wọta bụ ibe o ji wapụ na ajọ mmadụ niile jụrụ obodo ya nọ mgbe anyị nwụrọ na-enye anyị nsogbu ma ndị ezigbo mmadụ ee nọ nọ mgbe apụrụ onye bụ ezigbo mmadụ nọrọ ogologo ndụ ndị bụ anyị bụ ndị ajọ mmadụ anyị ya hmm. tesara ya aka atị emeketa olugwu atịtị nke ya hmm. so jukwu n'ezie ya ka onye abụsi wee dị olulu ya hmm. ka ihe emebiri kama ọ elu dị gị yes ọnya bụ ihe kpatara ya ga abụ tupu edulie sị ka anyị etesanye anyị eziokwu eh. eziokwu okwu dị ya mgba hmm. na o mere agụ anya ya ya, nsara chineke ọ bụ ọ bai ka ya asị Chineke na lee mgbe anyị elu na-ewu ka onwe ya anyị ma a na na ọkụ mmụọ ee daalụnụ ee ndị Igbo na-ege ntị na ndị nwere ọ na Obi Dikọrọ eh, Chief eh, Obelue Anekwe ka anyị bịala mgbalute taa nọ ya anyị bịakwuo ọbụna ndị be anyị agbakwuru ya nkịtị n'abalị okirikiri ị na-anya bụ n'abalị okirikiri ọnya ka o ji wee kwebe wee na-edi anyị na-ayọsi ibe anyị bụ mmadụ metere ibe ka Chineke metụpụ nke bọọlụ e, site n'ava Jizọs mgbadalụnụ e, ee ka anyị gawa mm-hmm. God bless you. Mm-hmm. Amen. Thank you. Ó máa lọ